omeive jidekwa ogu omeive jidekwa ogu kwa ịma na chukwuka dibia gwọ ndị ọrịa omeive jidekwa ogu ụmụ ibe ụmụ ibe ekene ụnụ ụmụ ibe ndị ndozi ọdịnala anyị ekene ụnụ ndị igbo ndị ndozi ọdịnala ekene ụnụ anụ m eme ihe onyonyo anụnwa maka ndị na-anọghọ kịta ihe mekwara na anyị ji emekwado eh, ma onyonyo a kịta anyị ma na enwere ike na ndị be anyị anọghọ ma ọ bụ na ha marọ mana cherekwunu ka m bịa na m na 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute 1 minute ehe dịka m si wee na-ekwu ụmụ ibe ama m na anyị jọs maburu unu n'ukwu anyị maburu unu n'ukwu osikwe na anyị n'aka ka m enwere ka m si wee na-eme ihe oge a oge a m wee sị ka ka mụ na ụmụnne m kwuo ụmụnne negodi na anya ebe a negodi na anya ebe a ọkwụnụ fụrụ ihe nọ dị ọkwa n'akwụkwọ ka a na-ede ihe a niile oge apụtahọrọ anyị ọ bụ on Saturdays ka anyị kwesịrị ewetara ụlọ ozi mana on Saturday gara aga anyị nwere nzukọ oge apụta ọ ya mere m ji eweta ozi ozi a bụ ojent ka m na-ewetara ya Saturdays 4 o'clock ọ ya bụ mgbe anyị ji egbasa ozi mana ihe m na-ewetara ozi a bụ na ka m wee complete nke Saturday gara aga maka ọ bụrụ na kọmpliti ihe enwere ike satọde nke na-abịazi abịa ọfịa ahụ a sị m udo dịrị ụlọ ebe ọ ọbụla ụlọwụ ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị ọbụla wụkwanụ ndị igbo ndị kwere n'ihe otu kwuru anyị sodo dịrị ha cherekwanụ ka m zakwa aka ọrụ biko onwe ụmụ ibe dịka nsi wee na-ekwu dịka nsi wee na-ekwu na anyị na-ewetara ụlọ ozi ọma Saturdays 4pm Nigerian time ihe mere anyị ji eweta ozi a taa bụ na Saturday gara aga anyị nwere nzukọ and ọ na ewetaghị ozi a mgbe Saturday nke na-abịa abịa ọ combine ya with them nwezie nsogbu onye nwụ mere anyị ji wee si ka anyị gbasa ozi ọma taa anyị nwawo ndị ndozi ọdịnala anyị ga-egosi na anyị wụ ndị ndozi ọdịnala Igbo and ihe anyị ji egosikwe na anyị wụ ndị ndozi ọdịnala Igbo maka ịtụpụta nkịta akọrọ igosi ihe ọ ga-adị ya ka ịtụrụ ya mbụ. ihe mere m ji wee dee ihe a ndere na Fesbuk bụ na ndị mmadụ chekwa na asụsụ si n'enye igwe wee daa mana ha ama ha na disentin mmiri pụtara ka wọta pụtara mmiri na wọta bụ ofu ihe ama m na otu anyị bịara ebe a na ndị mmadụ amahụ na anyị na-abịa ịgbasa ozi taa ọ bụ jos ọ na-awe anyị tekiri ha ọ na-awe nsogbu adịghị mgbe ọ bụrụ na ịfụghị ya kịta ị ga-emesi afụ ya leta anyị anaghị agba ka anyị nata ego ya anyị na-agba ụgwọ ụwa n'onu anyị okwu anyị na-ekwu ebe a bụ bihia forever and ever forever and ever ikwu okwu jọọ your children will hear them in years ya o facebook ọ bụghị oge nwe ya the person nwe ya adịghịkwa ready to give it up ọ dịghịkwa ready so ihe ọ bụla itinyere na this facebook 200 years come your children children will see them and say their father ma ihe ọ na ọma ha ihe ihe ọ bụla ị mere na unyogo igwe na-ekwu okwu echi na nwanne echi ọ ga-adịkwa here forever and ever so ihe anyị na-eme taa ihe ụmụ anyị ga-eme echi because ọhụ hapụ ndị kịta ọwụ ndị echi ka a na-ekwu ndị aka ya mụọ mụọ ha ma will be the judges ihe anyị mere taa ihe m wee dee ihe nde na Facebook maka enwere ndị na-akọ tu na ndị ndozi ọdịnala ji wee bụrụ anyị kraịst naanị igbo ndị anyị na-arụrụ ụzọ na-arụrụ ha ụlọ na-arụrụ ha ihe niile hapụgasị anyị kraịst ịjụ ya ka ihe bụ kraịst ọ gaghị akọtanwu so ihe anyị ji wee dee ihe anyị dere na Facebook ahụ kpada baịbụl ahụ onye agha ji n'aka na-ekwu okwu a ya mehe ya ya Romans 1 verse 20 the same baịbụl ahụ o ji wee na-akpọ ya antikraịst ya mepee ya ime ya ọkwa latin ka ndozi ọdịnala na-agwa gị sinzi ọ dị n'ime the baịbụl eji then ka ezikwana what is the problem if the same bible ahụ iji gwara gị destiny then ka ihe ka ezi ihe your argument isi anyị wa antichrist so kedu ihe kedu ihe wụ your problem or job or food or road or electricity or proper education called christ ọ bụ ịkpọsie i bụrụ ọnụ kraịst ọ bụ asụsụ igbo the problem bụ na onye na-ekwu datị na amaghị ihe kraịst pụtara n'igbo kedụ a sị gị na kraịst mere mere mirakụl kraịst mere mirakụl ka e mirakụl o mere kọmuniti savis so kedu ihe dị iche mgbe a sị ya ndị ndị ndị otu kraịst si ya kraịst ọ bụ ndị bụ chukwu ọsị ha mba ọkwa dị na baịbụl ma a jụrụ ya anyị gọd ọsị ya kedu ebe chukwu na ọsị ya nọ n'ime gị ọkwa ihe ọ zara ha eh? o mere kọmuniti wọk ọ ihe ọbụla mgbe nne na nna ya na-achọ ya kedu ebe ọ nọ asị ọ ọnọdụ na-akụzi na-asa ndị maara akwụkwọ ọkwa ihe ha kwuru na the Bible biko mmadụ si ndozi ọdịnala ọwụ antikraịst ọchọọ dị ịma ma ihe ha na-eme ọchọọ ịma about his own culture ọ ịma about himself n'ọwụ somebody somewhere in Rome ọmama Christ ọwụ English ọmama kraịst ọwụ Igbo ọmama Christ ọwụ Latin ọmama kraịst ọwụ French just ọwụ Jesus Christ pure all that's all ihe ọbụla ị na-ekwu ị na-ekwuru onwe gị the same Bible amama ebe ndị asị wee pụta ụka nke ha na-eje eje ịchọ if you want ebe na ị chọrọ ịbụ onye ụka nwanne soro the Bible ị gaghị esogbu the Bible because nwe ya di eme nwontin ede na baịbụl you cannot a sị gị na ị ga-eje n'igwe you have to be like this to go to heaven enweghị onye n'ime ha na-eme the tin ede na baịbụl to go to the heaven then nke ha na who is fooling who kedu onye na-edisiv ibe who is fooling who onweghị onye n'ime ndị a na-eje ụka aka ya dị ọcha no single one of them no single one no single one aka ya dị ọcha na-eje ụka nọ so ị bịaziri ka ị gwazie mụnwa mụnwa bụ onye Igbo eh? si ka m mee ka omenala anyị ka anyị si eme ihe our way of life ka nna nna anyị si wee debere anyị ndụ nna nna gị dị ọcha karịa gị ịma ihe mere ị naghị aga ọfụma ihe mere ana Igbo adịghị mma ndị nka na-ekwu eruo ma echi and nothing will never change ịma nwaanyị ị nweghị ike onye ahụ ya ruru onye enweghị ike iche akwa dị klin yi na akwa ahụ eruo onye. onye ọbụla ahụ ya ruru unyu can never wear a clean cloth is impossible ana igbo bụ ana dị nsọ and until you decide because ndị njikwa gị destiny will only through the creation you can ever see God ọsọ na-achọ ya if you like you find it anywhere you can never see it nobody can ever see it unless inside here and own omume if you want to see God, anything any creation is God then say in your Bible ihe m na-agwa gị bụ ihe edere na your own book your own belief book ihe edere na akwụkwọ gị akwụkwọ ahụ iji na-akọtu ihe edere ebe ahụ bụ na any creation you see is God even ha sị gị na ajụrụ Jizọs na the book ọ sị gị na man is God na o temple of God is you within you ọ ihe e kwuru akwụkwọ ahụ ibu ibe na-ajụ mụnwa who is God if in your book the answer is there why are you asking me ọ na dị akwụkwọ ahụ ibu die akwụkwọ ahụ ibu die nyere gị answer why are you fooling yourself kedu ihe ndị mmadụ deceive onwe ha because you want to de because ntagaju ha n'otu ọ dịzie imegoro something extraordinary onwe onye maka si wee bido so nke nwa na onwe gị why o ji wee were english name who gave it english mana god bụ english mana god is english then how can you be english if nobody knows then how, why the god eh, god create why the english word achọrọ m ịma why o ji wee english word why must you use english to define it ọ bụrụ na if you believe na enwere something that created world that means something created something that is all this energy onwe ha afa it has no name so afa enyere ya bụ just to give it identity for educational purposes or for religious purposes ọ bụghị ọ naghị agwa gị na enwere some entity not there ọ bụ ihe ọ gwara gị even na that bible from a to z it says everywhere because he can, people cannot understand science ihe na bible is a science bring to lower mind science you see is what dem put in the bible i can tell you from a to z in the bible what they mean in science i tell you where they are ihe niile dị na bible or science ihe mebụ na people cannot understand it higher knowledge dem bring it down to lower knowledge so god created god god everything god yes simple way for ndị nkịtị then them become slave always ana eti ah they slave us they slave yes yes because if your mind can never tell you that onye ọbụla na-ekwu okwu n'ụwa is god ihe ọbụla a na-eri eri n'ụwa bụ god ihe ọbụla any living thing because it's condensation of the same energy onweghị ebe ha si apụta n'iche nwanne ịnọdụ otu a na one day one day you become sick you become sick ka ebe dat sik aha si wepụta sickness kedu ebe ọkwa n'ime ahụ gị ka ọ nọ the sickness developed is from your body Ke ihe na you sick ị na-ayara ahụ what is the source of the sickness from where It's from your body your body developed cancer how did this cancer develop in same body the same body so you want to divide you want to divide the creation ị chọrọ divide ya yeah? yes why can he do accept that that na your body develop sickness cancer na ahụ gị nsogbu adịghị then ka you wee feel na chukwu enweghị ike idevelop other energy from his own body why you why how come if god is a special something somewhere begin to create na nwanne don give what you don have e don give what you don have god ị na-ekwu ekwu onwe ha body has no body then you are the body of god that means the body live inside you that, that's all na ndị mmadụ isi ọdịkwa ndị mmadụ mma you are talking about something unseen something invisible that you cannot see and now you see something so don ịmaghazi na ihe ahụ ị ha afụ anya na ya dị n'ime ihe ị na-afụ anya as above so below so ịmagha na datin ị ha afụ anya na ọ ya bụ ihe ahụ ị na-afụ anya ịmahụ e nwere ihe ndị ndị be anyị ga-eme na-eme otu anyị na-asị ndị nke ọbụkwa mmadụ ị ga na-ajụ onwe gị ndị nke a ọbụkwa mmadụ nna nwanne ọwụ na ịmahọ these things in basics nwanne enweghị ike ịrụ nothing because the creation is you are the creator you are creating ịrụ phone is creation ịrụ kọmputa is the same thing God did with human being you are did ya nke mere na phone so ha ka ị ga-esi emenwu na ọ bụrụ na ịbụghị e krietọ imeghe ime phone before have you ever open phone telephone inside telephone imepego ime redio before mepego the radio mepego the inside radio just mepe inside redio ka ịfụ ihe dị n'ime ebe ahụ so mepego the na-azụ ya and see ihe dị ebe ahụ ọ mmadụ rụrụ ihe ahụ negodi plane ka ọ na-efe n'elu look at watch just go to the airport and see plane take off ịma how many kilos plane ahụ na-ada mmadụ rụrụ ya nwanne ihe ọ na-achọ ịgwa gị bụ men and mighty creator so ị na-achọ god achọ that means you are the person who kill god ọ nga egburu ya onye ọbụla na-achọ chukwu gburu chukwu onye any person looking for god kills the god enweghị ebe m na Bible that somebody is looking for God nowhere nowhere in the Bible somebody looking for God they only tell you to killing the God inside you that is the message they told you ọ bụrụ na emeghị understand that is your own problem you are the devil the only thing di Bible gwara ndị ụka niile ha jụrụ na ha agaghị eme accept dem refuse to follow the Bible's instruction and they want to go to heaven Dem say you have to killing the God that's why they say you don't do evil don't do evil because the evil is inside you ma ọ bụrụ na ị mebe evil it will take over you it will conquer you and kill you and destroy you ọ bụ ihe baịbụl gwara gị you want to run away from it because ịchọghị ime ihe ọma ịchọghị ịkwụwa aka gị ọtọ ị na-eme ihe ọjọọ bụ nwa jizọs don't criticize jizọs amecha nwere ihe ị na-eme jizọs kwuru ka onwere ihe nwantị ị nwere ike ịgwa m jizọs kwuru ị na-eme jizọs na-enyere ụmụ ogbenye aka jizọs mere mere mere miracle o mere ndị kpụrụ isi ha afụ ụzọ enwere ndị kpụrụ isi mere ifuru ụzọ enwere onye nwụrụ anwụ ikpotere n'ụra mmadụ onye nwụrụ anwụ ka i wekiri up from that your bible ka m na-ekwu ọ sị na ya mere ndị ndị onye isi ọfụ ụzọ ma onye ngwụrọ oje ije onye ngwụrọ onye ka ị mere oje ije jee na igbo bi na Lagos na igbo bi ndị ngwọrọ nọ na igbo bi juru eju ebe ahụ eh? mmadụ one ka ị mere ha gaa ije ebe a na igbo bi ọ si anya ihe ọjọọ anaghị abata na eze n'igwe ụlọ na-anụkwa ya ọ si onye na-eme ihe ọjọọ agaghị abata na eze n'igwe nna nwanne ndị a baịbụl a na-akọ ya n'ime ha niile mmadụ one ga-aja na eze n'igwe ndị a na-agwa m maka kraịst mmadụ one n'ime ha dị ready to go to heaven mmadụ one nọ ndị a niile enweghị onye ga-eje n'igwe so ke ha na asịzara onwe ha asị according to their bible according to that their bible ọ sị na onye ọbụla na-eme njọ can never see the kingdom of god what the bible says ọhịa akwụkwọ nsọ ha kwuru ha niile na-eme ihe ọjọọ ụlọ ụka ha na-eje bụ ije gosi dia cloth ije gosi dia moto ije chụọ nwaanyị ije chụọ nwoke enweghị nke obi dị mma obi ọjọọ gbuo ha ekworo gbuo ha anya ukwu gbuo ha ịkọ asịrị gbuo ha ọnda ndị chọrọ ije anaeze otu a ka agwachara anaeze bụ ana igbo iche na otu aha ka anaeze dị na-eje ebe anyị na-eme ihe sọrọ gị otu ihe baịbụl gwara gị ọ bụ ihe baịbụl gwara gị na anaeze na a na-eme ihe ọjọọ ebe ahụ ihe ọ gwara ụnụ bikos nke m gụrụ ọ ihe m fụrụ ebe ahụ so mmadụ adịghị na-ekwu nọnsensị abịa ebe nọ ime anwa jụọ m ebe chukwu dị ekwu otu oro gị ruo mansị onye ọbụla na-eje ụka sị gị ebe ka chukwu nọ see ya nwanne gaa to your bible romans 1 verse 20 you see your answer inside the bible si ya na the bible romans 1 verse 20 na ọ ga-afụ chukwu dị the agwa gị na chukwu dị the same people who told you there is god told you where the god is ka ihe na-achụrụ mụnwa ka ihe na-achụrụ mụnwa ebe ọ bụ na the bible gwara gị mgbe ụmụazụ jizọs jizọs are you god gịnị ka jizọs gwara that no i am not even mgbe a kpọgburu ya n'obe ọ sị fada why has die forsaken me ọkwa ihe okwuru. jizọs sị fada why has die forsaken me nna gịnị mere iji gbarapụ m ọkwa ihe okwuru, kwuru ọmụ kwuru ya nna kedụzi ihe na agwara m nke why then why are you disturbing me ke ihe ndị a na-enyere mmadụ nsogbu ebe a na m si na nna m ihe nna m mere ka nke ahụ mma na omenala igbo ka ihe ịhụ ya na ihe niile ọ gwara gị ebe a ịghọtaghị ya ị na-afụ ya you see it that because there is confusion because the ihe ahụ eji wee emere to confuse you emeghị to make you sense emeghị ka ị nwee sense emere to confuse you so e use go m your own book now na because ihe m na-use now your book to tell you something n'ime akwụkwọ nsọ a sị na onye njọ agaghị eje n'igwe n'ime akwụkwọ nsọ a sị na jizọs si na ya abụghị chukwu na chukwu nọ n'ime gị na temple of god is within you n'ime akwụkwọ nsọ a sị na every creation is god n'ime akwụkwọ nsọ a sị you are the part of creation because chukwu kere adam adam kee adam mụrụ ken mgbe nna gị manyere mma gị amụ n'ime nyụnye ya ihe onyonyo ebe ahụ ka onye jere je ka nwa aha n'ime akpa nwa ọkwa mmiri ka ọ nyụnyere ebe ahụ how come that boy that sperm grow to a son grow to a child and come out from this world kedu ka o si wee mee kedu ihe how come this thing happened it's not only sperm water kedu ebe chukwu na wee kee nke ahụ gwana onye kere that one kedu onye kere chukwu Bible si gị god created adam adam created who Cain and Ebe Cain and Ebe created who ọkwa sị na eve bụ mother of everything ọkwa Bible sị na eve is the mother of everything why na ọ sị na god bụ mother of every generation why na Bible ji wee sị na Noah is the father of all generation why na ọ sịghị na God wụ father of all generation why Bible sị na Noah is the father of generation Bible sị na Abraham bụ father of generation why na God asịghị na ọnyịnya why God call Noah why God call Abraham why God call Eve why God call Adam why not God said him because if you read bụ na ị gụọ Bible ọfụma ịghọta ya ọ sị gị God created that means ọ na-agwa gị na somebody is saying somebody is saying that God created o ruzie mgbe the person ga-ekwu maka God God kwubezie nke ya God kwubezie na these people are there because nyanwe na onwe nọ inside them. ị aghọta ihe ekwuru ebe ahụ you don't even understand what they say there ị naghị aghọta ihe ekwuru ebe ahụ somebody is saying mmadụ na-ekwu about chukwu chukwu na-agwa ya na ya nọ n'ime ebe a nekwa ebe m bi ọ sị gị na ya bi hie nakwa nekwe ndị wụ the creator hie ọkwa amụwa because i do my work through them because they are me and me are them ohi ọ dịrị akwụkwọ ahụ but common sense ndị be anyị agaghị enwe ọ the same person ga-abịakwa echi na-akọrọ m nonsense antichrist asị antichrist asị ya who is the christ here who is doing the christ work or the liar who is the lion so na-abịa na-atụta asị ọ bụ onye nọ n'ụlọ mkpọ aja na-atụ asị or oh, somebody doing the work of the christ who is the christ for you kedu onye wụ christ for you ọ bụ onye na-atụ asị anakọrọ ndị mmadụ ego ha in the name of god that a false prophet even your bible gwara gị na a ga-enwe false prophet those people are the false prophet ha nwa bụ the antichrist because they are not christian ha adịghị pure that your pastor is the antichrist ha na-agwa gị maka ya that your priest is the antichrist ha na-agwa gị maka ya but you cannot see them ọ bụ somebody ga-abịa ime ezigbo ihe is your antichrist kedu ịmakwa your antichrist those people we will lie in the christ name false prophet ọ bụghị onye kwuru against Christ bụ antichrist all those ones who use Christ name to steal ha nwa bụ the antichrist a na-ekwu maka ya but these people ọwụhụ Bible ahụhụ problem ọwụ ndị agha ji Bible anụnwa bụ isi ndị kpuru isi eke those blinded human being ha nwa bụ the problem ọ bụghị the Bible because even though ịgwa ha everything na Bible ahụ because of their blockhead ha ga-ajụkwa mee nke nke ka ha mma they will do whatever they like god si gị n'ime bible i made them in my own image that means god nwere image that means they are the image of god ọkwa ihe bible kwuru ọ bụghị mụnwa ọ si i created them in my own image i made them in god's image i made them that means there was no image before them ụnọ na-anụkwa oyibo ka n'ụha igbo before this thing there was no image now i become materialize yo na-achọ ịgwa gị na ya materialize go so you ọwụzie na ị naghị eme mma nwanne god gị nwụrụ anwụ because the same body develop disease gburu dibia gwọrọ ọzọ ọzọ gburu dibia dibia gwọrọ ọzọ ọzọ gburu dibia na-agwa gị the same body your body will develop cancer that will kill you ịmụ so that the same thing happen to everything so if god is the creator then the same body of god develop the disease that kill the god you are the disease that kill the god because your own god is dead that's why you don't see you don't see god we see the god if you don't see it we see it anyị ebe ọ nọ we know where it is ọnwụ na ịmaghị ebe your god nọ your god anwụgo is dead and the hellfire is waiting for you because you already in hellfire ị nọ n'ọkụ mmụọ already onye chi ya e nwụrụ anwụ nọ n'ọkụ mmụọ onye chi ya e onye ọbụla na-achọ chukwu onye ọbụla if you are looking for god your god is dead because if your god is alive you will see it ọwụ na because ma god owe metafor ịma na sometimes ndị mmadụ anaghị aghọta ndị oyibo ịma na bible most of bible dị n'oyibo ka ọ dị so oyibo bịara abịa ndị be anyị anaghị aghọta oyibo bible metafor ọ bụrụ ọrịla English ọ metaforikali so ị na-agụ Baịbụl nọ ka ị gụọ ya e, ka ị ghọta ya nwanne mgbe ị bara na akụkọ olesi ma ịma ihe a na-akpa ala ilu ilu ndị Igbo na-atụ ilu ma akụkọ ifo a na-efu ị ịghọtazi akụkọ ifo iwee mara ihe ifo pụtara Bible is been written in allegory ifo na akụkọ ifo so ị gaghị aghọtanwu baịbụl literal ịchọ ka ịghọta baibụl just as ordinary word because ịghọtago the three cause ka wee nwee ike ịma those people who are lower they who are not developed bible for purpose for development of the mind ịghọtago so ndị ahụ na-aghọtaghị ya ama na your mind ka the low below developed ọ ihe dị na baịbụl ahụ nụfụrụ maka ndị na-eje ụka so mmadụ onye na-eje ụka pụta jigodo aka na chukwu who created god god created man mma ama na iwe onye nkịtị only that gosiri your level of understanding onye pụta na asị m you mana na baịbụl ka ọ dị antichrist bụ na ime baịbụl ka ọ dị ọ dị igbo mba so n'ime baịbụl ka ọ dị so ihe ọ na-achọ ịgwa gị bụ na those false prophet ndị agha ndị na-eje n'ụlọ ụka ha those people who are lying to you na-edeceive gị na-anara gị ego ha ka a na-ekwu maka ọ maka ndị omenala igbo ọ maka ndị ọdịnala igbo ndị ahụ ifuru na-egbu anụ n'ala igbo ha nwa na onwe ha wụdị sentini ji ndị abụ krọs jizọs na-eme ka ha na-eme ọnwa ignorant ka ọ bụ so onwe ha abụghị ha abụghị evu ọ ha onweghị ha na-eme gị ọ bụghị ha nna gị enweghị ihe o mere gị ọ ga-asị na pastọ si uh, uh, na ọwụwụ vileji na vileji ha ka a kọrọ ya ọgwụ onye nka nwanne ime ihe bụ ọrịa ọrịa wụ food poison is poison every single sickness will poison so stop onye na-ekwughiri nonsense akọrọ ya ntị gịnị wụ ntị nsị wụ nsị poison onye poison pụtara every oya chicken pox malaria typhoid yellow fever poison ka is poison nothing more nothing else ee eh, nna nna ji wee na-enye nsogbu yes nna nna gị na-enye gị nsogbu yes i can tell you why because clean body can never wear uh, dirty body can never wear clean cloth. your ancestors were clean they can never wear your body never your body is dirty and they reject it ha jụrụ your body they can never take your body because your body is a dirty cloth they will never wear it that land will reject you and don't reject go your bible say gị i will give you to the enemy not by your if you believe na bible are you running away from the bible you believe so much in the bible bible told you that you were rejected because you have forsaken your thy god ọkwa ihe ọ gwara gị ọ i did not make it up ọ dị na your bible not me that you unless me believe was gwara your god na if you forsake thy god i will give your land to the enemy ọkwa ihe ọ gwara gị na your bible not in my own bible in your own i believe na ya are you not believing again ị na-agbazi ọsọ ọ ihe baịbụl gị gwara gị na so kedu ihe ị na-akọzikwanụ what are you talking about? were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma n'emume valentine o bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na wwwolobicom gwa onye ọ họrọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com nwanne onye a jụrụ ajụ ka ịbụ kedu ka ị ga-esi agwa m na 21st century no technology no education no culture nothing nwanne ọ dịghị normal iche na ọ dị normal ma na ịbụ onye iberibe iche na ọ dị normal ma ịbụ onye iberibe n'anya life bụ cycle anwụcha chiejie tu ịda na ịnọ na anwụ ịnọ na ndụ ịda na ịnọ na anwụ ịda na ọ bụ efife ọ bụ abalị ịda na ọwụ na-efi ọwụ n'abalị nwanne atịa ninja enye gị uchichi ime mmanụ uchichi efu echi ime fokọpụ n'echi na there is nothing like stability stability you can only create stability ọ bụ ngwa ya create stability no automatic step because life is up befo ya anwụcha n'ụtụtụ anwụ ọnwa etinye n'abalị so ọnwa bụ lower light ọ naghị afụ ụzọ ịghọtago ọnwa anaghị afụ ụzọ na-enye anya na ọ light ka ọ bọta you don't see so ngịnwa na onwe gị ọ depends na gịnwa either you take light or you take darkness that is for you nwanne nwe onye na-ayọ gị biko mee ihe ọma you can you God is there you can see ị ga-afụ the witness you can see amadi amadi amadi ọha amadi ị ga-afụ ya no light no eh, no no no job no road no hospital amadi nwanne amadi amadi nna gị mere 200 million years ago ọ sị gị na amadi ọha ọha bụ the people nke ahụ literal mini ka m na-agwa gị ọ sị gị na amadi ọha amadi there is witness ọ bụrụ na ọ bụrụ na amadi how can ị nwere ọkụ ị nwere mmiri ị nwere ụzọ all these things all the commonest thing dị n'ụwa purified water the same way you purified your mind you purified water the same way you cook your body you cook water you cook food the same way you do everything nweghị nwere Nigeria wụ the fifth oil production the oil production bụ n'Igbo land ka ọ dị hapụ na ihe mba mmiri na mba mmiri anaghị eme exist ọ n'Igbo land ka ọ dị ịghọtago but your father gave everything up about this life created a pure society nwanne m ihe ji wee kwụọ ha ụgwọ ya isi na ha bụ evil mana ngwa bụ the evil na na ha egosizie gị who is the evil they show you the evil your fat ọ bụrụ about skyscraper no you must first of all create a system all those children who grow ndị ha toro n'ime system na-ekwuzi ihe a ga-build you never build anything because why you don't grow in a system ọ ụmụaka toro na system na-arụ ọrụ rụọ ụlọ because the mind bụ the creator so ụlọ ahụ ị na-afụcha skyscraper mara mma that is what in all illumination in the mind one day ọ bụrụ na enweghị light in your mind ka ekwe ka esi illuminate ihe ga-eme datin imagine datin common generator ọkụ nkịta ime nwụ anyị enweghị mmiri ọṅụ, anyị enweghị ụzọ anyị enweghị ụlọ akwụkwọ anyị enweghị omenala ka anyị si eme anyị enweghị ọdịnala ka esi eme ọdị ya naanị because you must follow nature ihe nature na-eme kwesịrị na-eme kwesịrị na-eme ọdị nature naanị you must do like nature on the ground on earth nature na-aga by sequence with numbers ọkwụnụwa nature go with number but ị naghị aga with number na anyị na-eme ihe sọrọ gị ọ dị ka ọ dị kpọsọ ọ dị ka ọ dị egoro onye kpara nkụ ahụ si ngwere bịa ọrịrị ịkpago nwanne ihe ọ sọrọ gị na ọ dasị nwaanyị mfụ ndị na-ekwu maka freedom na iwu a na-ewe ma ọ dị nka mma ahọra ịma bikos why ihe na-eme gị dị n'azụ ụlọ ka ọ dị ihe na-eme gị dị n'ụlọ ọ bụrụ about freedom ka a na-ekwu maka ya mana ihe a bụ excuse for you not to be good i believe na chukwu oke chukwu bụ ihe ọma chukwu bụ good abi and chefuzie na onye ọbụla mere ihe ọjọọ na village nọ n'obodo ọbụla na-atụ ya nga kedu ihe mere na anyị refuse to accept common sense of life nwanne ime ihe ọjọọ atụọ gị nga na eh, any country any country ọbụla mere ihe ọjọọ atụ gị nga dị so i believe na ị mere chukwu ihe ọjọọ ọ na-apọnichi gị don belive so so i believe no punishment gị na-enwe enweghị no punishment so you don believe then why don't ka ihe mesi iji iji atụ ahụhụ why just ijos si na mmadụ oh. so i believe oh, na chukwu oh, nọ you believe in your god and somebody is doing you evil and your god does not respond na isi ọdịkwa ndị mmadụ mma so any god is everything so god can be nonso to punish you god can be ifeanyi to punish you it's the same god so it's the same sickness from the body mgbe ahụ your body develop um, a virus ịmakwana your body will develop antivirus again to kill the virus kwema ọkwụnụma ị ma na mgbe ahụ your body developụrụ virus na your body will develop another antivirus to kill the virus if not ị nwere ike yabadị ọya nwụọ ọkwịma so once you go away that is ihe a na-eme n'afọ gị ya na-eme na ife god na ife god na mmụọ so that thing happen in spirit happen in life so afụfụ ị na-ata bụ na because you go away from the structure so ihe a na-eme gị ya to bring you back again from the line so all this thing na a na-akọ nwanne life this way for, life ọ you have been deceived and bamboozled go and stand on the line things will be okay for you gaa na line gaa dey. dị na-achọ country want to govern yourself but you believe in God na you believe in God so why don't God give it to you why na Chukwu enyere gị so your God is powerless what kind of God is that? what kind of god is that you every day wake up and ask god for everything so chukwu amaghị ihe your problem onye na-agwa m ị na-achọ ịgwa m na your god who somebody who is powerful know everything ọmasị your problem you have to ask for your problem the only simple thing bụ na nwanne if grow up you are under punishment It's as simple as abcd you are under punishment ọ ka mma na imere accept n'oge ji wee bara okwu n'ụlọ ndozi ọdịnala with the truth and life ya with straight way to paradise ya with straight way a ga-eti ya ga omenala igbo ọdịnala igbo ntọala igbo nsọala anyị nwawo ndị nsọala igbo anyị na-eso ụzọ nsọala nna anyị nke a ha mere anyị ma akụkọ maka enu mara akụkọ maka ala n'onu igbo ọ bụrụ na bekee anyị ma ya n'onu igbo so ihe anyị na-ewetara ndị be anyị bụ ihe aha nna ha debere edebe ha mara ebe ọ ihe anyị ji bịa so onye ọbụla kwuru against ndozi ọdịnala will be punished onye ọbụla kwuru against ndozi ọdịnala will be ọ ga-apọnichi ya kwe ma akpa okwu otu esi asụpọnichi akpa okwu agwọsịa ya ịba ọ bụrụ anyị nwa ọ bụghị nọ nso ọ bụghị onye ọbụla but ndị agha nwa ana igbo aha ana igbo aha because life is run by frequency you and vibration maka onye enweghị ihe o bu enweghị ihe ọ na-akwafu ndị ozi ọdịnala a na-ekwu okwu ya bụ na ihe niile ahụ wee gwuo oge wayo ọ bụ ihe anyị na-ewechitara gị azụ akwụkwọ nsọ e nyere gị enyeghị gị ka ị were pụọ ndụ onweghị mgbe a ga-anọkọta nye gị akwụkwọ were si na Europe gbaa plen bịa n'Afrịka butere gị akwụkwọ sị gị na ihe ahụ ụzọ esi eje n'igwe paradise mana ịbịa ihe akpọ gị imigrant ịbịa na ala bekee wuru imigrant iwu imigrant mana enyezie gị nke eji eje paradise eh? enyezie gị akwụkwọ nke eji eje pụpọ na Europe nkịtị ekweghị bịa iji na visa asị gị mba asị gị na visa adịghị iweta ihe niile irecha ihe niile e nwere n'ụwa mana nwe onye gụrụ mara ezigbo akwụkwọ enye ya visa American visa lottery visa oje Amerika oje Canada lottery visa ha ụkọ onye nkịtị jee asị mba onye ma ihe jee akpọrọ ya all these people gaziri ndị nkịtị ka ha na-enye the Bible ka e wee jee paradise hapụzie ndị ma ihe na ọwụ ndị nkịtị ka a na-enye Bible mana ndị nkịtị aha ga to American visa reject ya ha visa mana ha bute Bible ha bujere na-agba ebe ndị nkịtị nọ nwanne chekienu m ihe ọdịmma anyị agwazie gị si gị na the same person aha amadi amadi ọha amadi unu adịghịzi na-afụ ihe aka ndị ọjọọ ntị asị amadi ọ sị gị na there is witness there is God onweghị mgbe ndị Igbo si na God ajụrụ onweghị neva ndị Igbo si so but ndị Igbo si na enwero some entity somewhere sit down like this gbaa afọ ọnụ onye ndị Igbo si na ọ dịghị na ọ bụghị eziokwu na ihe a bụ just a metaphor of eh, ka ha na-akpọ metaphor of bible story eji akụziri ụmụazị ihe aya ka edere nwoke ahụ gbara afụ ọnụ sọ ngwa ya so ndị igbo pụtazie ọ na-asị ka m chọrọ ihe mebe argument ọ sị na nwere sọmbọdụ nọsọ ngwa ya na-ekrieti ọkpụcha mmadụ otu ọfụọ ya ọnụ onye ahụ ebu na-ekwuwe okwu <laughs> biko onye a na-ekwu okwu a na ọma ha na sayensị labụ na a na-arụ rọbọt arụ ivin ebe a na-arụ ọrụ meshin si na-arụ rọbọt o nwere e ee nọ ya n'ime ee aha na-epuchu esi akọzi ya hydrolic air na-epuchu ma katapila ma ihe a niile ọ bụ ya wụfuru nke mkpụrụ obi bụ datin ọ hydrolic ha datin na ọ ya bụ furu nke mkpụrụ obi enwere chukwu furu katapila ọnụ o ji ebugo o ji ebunye eze enwere chukwu ifuru furu ya ọnụ ebe ahụ o ji ebugo eze so ka esi nke wụ na ibu ibunye aka mee na ọ bụrụ na chukwu furu bụ furu nke mkpụrụ obi na-ekuru ume ụnụ ama na thousands of something nọ n'ime air ahụ na-ekuru ịma thousands of something is inside air ya mere ịhapụ iri nri for one ike nwere ike gaha anwụ ịhapụ ịṅụ mmiri nwere ike gaha anwụ but ọnwụ na ikughị ume one day gaghị hapụ nwa ikume for one day you will die ọnwụ na ikughị ume for one day you will simple as abc so kedikwa ihe then what is the issue here ka ihe na-akọzi ọ bụrụ na chukwu nọsọ nwu ya na-eke mmadụ na-eke mmadụ na-eje <laughs> nwanne ị gaghị enwe onye iro ihe iji nwee onye iro no automatic creation that's why you have enemy because sickness is your enemy once you sick you die you become ill simple ị na afụ ya na ị na-ayọ ọya you don't you sick that means your enemy is sickness you have to kill the enemy you have to kill the sickness nwanna asị na ka onye ha ka ihe na-eme ya ị ga-eke nkwụcha na nkwụcha abụghị ụjọ prevention is better than cure ndozi ọdịnala igbo bụ ihe a na-akpọ igbo heritage anyị ga-enwe igbo cultural education to create ụmụ ndị eze ndị eze tụma ndị eze ụmụ ha must grow to be eze because ọ bụrụ na ịkụziri ha ka esi eme otu ụmụ ha ga-abụ eze ịmana na eze akpasị anaghị azụ eze azụ na mmadụ na-abụ eze kwa eziokwu na ala igbo a na-azụ eze azụ mba ọkwa ndị nna ha bụ eze ga-abụ eze ee so that means ị ga-akụziri these people what is this and how it works ọ bụrụ na ọ bụrụ ya ịma na ịbara na ahụkọ biko ha wụ the custodian ọ bụrụ na ha wụ ndị nkịtị ma nwanne ịbakọ na ezigbo ahụkọ because ha nwa they will go tomorrow to speak for you ha ga ebe ha bụrụ picture Jesus bụrụ nke mmeri onye ọcha like that man m fụrụ one day na na na Facebook ọ sara ndị Igbo ndị ọcha na anwụchara ha na ha wụ ndị Israel ha anwụchara ha na ala Igbo ha ji wee na-ejizi oji ọkwa this kind thing custodian ruo na ruo na world heritage eh, eh, eh, center ebe onye ọbụla bụcha dia own indigenous religion bịa ọbịa ọ bụrụ picture Jizọs na Virgin Maria kpara cross ndị Rom n'aka ndị a ihere anaghị eme ha ga-eme ya ad are shameless people ha ga-eme ha they will do it chefuo na water is water everywhere weda mịkpọrọ ya mmiri o weda mịkpọrọ ya omi o weda mịkpọrọ ya water o is water everywhere it's the same water so kedu isi ihe mere jizọs ji wee dịrị iche n'ala igbo why why must it be ebe ọ bụ na the same sọ anwụ na-acha na europe na-acha na africa how come our own jizọs ji acha ọcha how kedu ihe mere jizọs nke anyị ji mmeri nke anyị ji acha ọcha why achọrọ m ịma ebe ọ bụ na anyị nwe na-eji oji that means that part of the world na-eji oji kedu ikwere ihe mere jizọs anyị ji acha ọcha kedu ihe mere mmeri anyị ji acha ọcha biko enwe onye fada ọbụla fada ọbụla dị interested si na ya chọrọ ịbịa ndozi ọdịnala nwanne anyị dị redi ịtọn that church to ụlọ nsọ ala anyị dị redi ịtọnụ chọọchị ahụ to okworo okporo mmụọ okporo mmụọ bụ house of god anyị dị redi ime oden dị fada ka ọ wụrụ fada ndị ndozi ọdịnala ka ọ wụrụ fada ọdịnala igbo because ọdịnala bụ religion ka ọ wụrụ fada ọdịnala onweghị sọsọ ihe anyị ga-ewepụ ebe ahụ bụ dati jizọs na mmeri ahụ kọwara gị wepụ ọjị that is oriri ahụ ọrụ na-ata anyị ewepụ ya because ọwụ ikọnọmi forum ka ọ bụ anyị ga-enye gị ọjị gwa gị ka esi aka ụka n'onu igbo gwa gị ka esi akwa ozu n'onu igbo ihe ahụ na-eme abụrụ ịkwa ozu ihe afada na-eme ọpụta na ekpere ndị nwụrụ anwụ nọnsensị e nwere ihe a na-akpọ ịkwa ozu anyị ga-agwa fada ahụ ka esi akwa ozu gwa ya ka esi aka maasị anyị na-emebu ya eme na okwuru mmọnwụ anyị nwere okwuru mmọnwụ ebe a na-eti mmọnwụ okwuru mmọnwụ ya bụ n'ụka ahụ ị na-afụ so the fada anyị ga-echenji your color of your cloth i nwere ike iyi gwere ise akwa ma ị ihe anyị need we change the color of the cloth because agaghị m ekwu the color maka ndị nkịtị ga-eburu gbapụ anyị ga-echenjiri gị the color of the cloth na ego ahụ ị na-enye ndị rom ịnata onyinye ahụ ị na-anata akwụ ọgwụ ụgwọ ọnwa gị as an employee fada bụ dibia dibia bụrụ ndị na-agwụ ọgwụ majik ka ụnụ na-afụ na n'ala Igbo ya ha bụrụ dibia dibia mean priest dibia mean priest not doctor doctor is diala is deacon deacon ọ from ka esi nwe doctor dibia bụ priest diala bụ doctor unu anụgo so onye ọbụla bụ fada si ya chọrọ iwu a priest ọ chọrọ iwu dibia ọkwa ndị na-akọtụ nwanne anyị ga-eme gị oden ndị eze ụnụ na-afụ bishọp ọ ha ndị eze ahụ na afọ ahụ bishọp pụta ụnụ amahụ na aja ọsụrụ gwakọtasịa ihe niile ụnụ nwere na be ụnụ were ede na akwụkwọ butere ụnụ ihe ndozi ọdịnala eji abịa bụ ụmụ anyị a na-amụ amụ ka neva eva suffer ha gaghị ata ụfụ neva because the science of creation ihe niile mfụrụ arụrụ arụ n'ụwa bụ ọ dị within that Igbo cosmology ihe ahụ that Igbo cosmology each live to plane ọ dị na igbo cosmology ịchọ ịrụ ọkụ a na-enwu enwu ọ dị na igbo cosmology ihe ọ bụla ị chọrọ ịrụ arụ dị n'igbo cosmology mana a ga-esi na nwata developuo ya na mind of the people ka ha wee nwee ike ito rụba ya anaghị amụ aka ekpe na nka ị gaghị asị m nye gị nye gị nweghị ga-eji eme because enweghị iji eme ị na-anaghị iji eme gị nwanne the mind dey develop in that level so ihe a na-eme bụ ipild an institution enye ha this information ịwa na ije na western world ọ ndị kara nka na-akụzi na those elite school ọ ndị kara nka why na ndị agha kara nka anaghị emeditate because ha agaghị eme nwunye but they can teach the children to do it you got that? so ihe anyị ga-eme bụ ihe anyị na that's why we build small small small small because ihe anyị na-eme bụ forever and ever mgbe anyị the foundation anyị abịazie this elite school ọwụ ndị agha ga-awụzi the future of tomorrow anyị na-aga abịaghị ebe ịkọ nọnsensị ịba na Facebook na-akụgheri na ejegeri taa ya abụghị abịara ihe anyị bịara ịbịa wụ to build to lay a foundation for unborn children ọwụ by na selling ọ bụghị ihe one day ọ bụghị ihe two days all forever and ever so and anyị mesịa ya anyị agwa the elite na once ịpụ na line ịpụ ihe na-afụ today you will see it again because life is a cycle ịpụọ na line moto apịa gị and moto ahụ nwere ike ịpịa gị for 400 years moto ahụ ka mpịala gị for 400 years so ihe na-eme anyị today would oh, line anyị pụrụ apụ nwanne enweghị onye na-eme gị anything quote me right ahụ m onye igbo ka gị maybe self nwe gị karakwa gị bụrụ onye igbo nobody that is how life work nwanne ị pụọ na line apịa gị ihe ahụ bọọlụ ka a na-agba onye ọbụla na-arụ mathematics ka o wee si wee deceive oh, because that is what eh, na n'ime afọ mmadụ e nwere worm ụnụ mana enwere wọm ebe ahụ nwee ya ikpuru nwee ihe niile n'ime ahụ gị so all of them is fighting each other every day in your body diseases in thousands of cells dangerous cells in ahụ n'ahụ gị ebe ahụ na fight to kill yourself ka egbuo gị e nwụọ mana ọ because of that your blood dị ndụ that ọbara gị aha mere gị those destiny eh, anaghị eme ọbara gị aha na-agagharị n'ime ahụ gị na-achọ di virus ka o rie ha do you know ịma that your blood na-agba na your body na-achọkarị the virus ga o gbuo ha so ị nwere ndị nche 24 hours military men in your body all the whole gọọmenti nọ n'ụwa all body system ka eji ma police o ma amị o ma culture o ma everything is based on this cosmology astrology and body system ebe ahụ ka esi wee build gọọmenti because body need the defense system to live so onye ọbụla na-achọ gị ka ọ taa gị gbuo gị rie gị nwanne ọ na-achọ gị ka o gbuo gị rie gị for benefit for benefit because ọnwụ na ọ bụghị gị nwa bụ the victim ịka ịka ịka ịkakwa na emeji sente because iwu victim na ị na complain ị gara match luzuo match ịkọwatu ihe ị ga-eme bụ nwanne gaa na ya adị wọchị ya dị match nke a gbara agba bifo wọchị ya ya anya ị strategize ya gaa the next match return leg nwanne nọ nso nwune ka nwune n'ala Igbo na-ahụ otu aha ihe si eme n'ala Igbo otu aha ka ihe kwesịrị isi eme otu ọnwụ ha na-anwụ di ya otu aha ka nna kedu mmadụ one ndị Igbo na-eri nna be ha na be ụmụnne ha ma gaa na vileji ha kedu ka mmadụ ga-esi wee weta nna nwanne the worst thing that can happen to human being in life to worship idol do you know that to worship cross in the church is idol worship unu amana that thing based on natural principle not the because nwanne life will development how can you fuse your mind stop developing your mind you stop development of the mind practically ihe anyị na-eme n'ala igbo to worship idol we lie against each other we stay from each other we kill each other na enweghị obodo na-eme otu ahụ na-aga n'ihu enweghị obodo na-eme otu ahụ na-aga n'ihu so ajụra m oke ka anyị wee pụọ na line na otu ahụ ana igbo dị kịta otu ọ dị ọnwa m onye na-ekwu okwu nwere ike ọnwụ na ekepere mpa nwere itogo 20 years ago ọ bụghị otu anyị igbo dị taa ka ọ dị and ọ ga na-akawanye njọ ọ ga na-akawanye njọ ọ ga na-akawanye njọ it's as simple as abcd because once moto gị mebiri ọ bụrụ na ihe. ọ ga na-ebebikwa ntiri moto ahụ akụọ nchi so the solution bụ ihe ndozi ọdịnala wetara gị education of the mind first if you ọ bụrụ na imecha education of the mind educate the mind so ka the mind mara what to do and what not to do ọ marazie ya then or from that moment ka ọ ga-ebidozi wee folowezie mana ọ bụrụ na ị maghị ụzọ ebe ị na-eje how can you get where you're going life is a journey so ị gaghị mma gị tụnye gị je gotere ya nri ọkụkọ ị pụọ n'ụzọ gwuba egwu bifee na-abata ọka nwụọ nwanne ịbata n'ụzọ mụnụ ga-egbu gị ilu ka ịma mma gị si gị jee gotere ya ihe ijesi ya pụtasị ya na ịtụfuo n'ego ijighi ya pụta mụnụ tụọ gị ee eh, kedu ihe ọsọ igote isi na eh, mma njikwa eh, pụtakwa n'ụzọ ife anyị ji wee tie m ihe nji wee tikwuru ife anyị ego ji wee dafuo kedu ihe mmụnụ ga-eme gị kedu ihe mmụnụ ga-eme gị ọgwụọ gị ezigbo ịba mmụnụ ga-agwọ gị ịba ọ ọ ga-eme gị so nwanne edunyere gị ozi ihe ọ bụla gbasara ka ịfụrụ from from arụsị from osu from ohu from agwu from chukwu from chineke from njoku all these things a ga-akụzi ye akụzi basic of education for higher knowledge for elite ọ bụzi elite a ga-eje mezie apply through a culture in their own society ndị Igbo nwere nwee a na-akpọ ikenga nga na-akpọ amaala nwee na-akpọ njoku. kọtụ adịsị iche iche bụ ebe a na-akụziri ha the secret of this astrology ha gazie ha ewezie ewe create a society ọrụzi ọdụbendụ ịghọtago so all these things will based on natural law so that ka ị wee na-ekpekwa na line na-aga na line because ịpụ ha na line moto apịa gị nwanne ịghọtago that's why ọ bụrụ na na-aga n'ozi ya afọ na arụchara express arụchara express so moto nke bụla na-aga na line ya so ihe a na-achọ ime bụ ka nwa because the same thing mere na ọnwụ na ịfụ wọchị ya mgbe spam move from from ahụ ahụ ahụ nwoke ị ga-afụ ebe ọ na-agba pepepepepepe ifu the movement ọba and the ones one bara na dị akpa nwa ọkụchie that means why na two ana why na three ana ha aba why na four ana ha ndị ahụ ifuru mụrụ ejima ụwa na aha split re split then ọnwụ na iwe ọchị anyị fụna destin principle ọ na-efolo law of the universe ọ bụ a na-akpa nwa wanyị o ji abụ nine months ka eji wanyị nine months ejikarị amụ nwa some maybe premature nke ọbụla na-abụ nine months ọ premature nke ọbụla gafere agafe asị na ọ gafere agafe eme ya operation that means is number nna nwanne distance ka ị megidere amụzie gị ị odos principle gabazie on your own ka okeke jisiri amị ka ebe utie ka ị gara on your own nna gị mee nke a mere nka a ịhapụ nna gị pụọ gbapụ si ị na-eso jizọs ị na-eso chorobe na ncherafin ị na-eso judaism ị na-eso yawe ọkwa complain ị na-ayọ ndị na-achị nna maka anya gị freedom ị na-ayọ ndị un ka ha gị freedom ị na-ayọ ndị europe ka ha gị freedom ka ị gbasiri ọsọ kedu the benefit ị gbara ọsọ because you because you you because development of the mind based on temptation nwanne if ọ bụrụ na ịchọ ime odu anything you must melt it to mold it for development nwa bekee bịara kụsaa your culture that means a chọrọ ka emee elevate to the higher level yeah, that all life ọ bụ higher level ka ị chọrọ ịgbagote but some of us fụrụ ya as something evil ha adapụ ha ama ha na datin temptation they fail because their mind adịbeghị strong to climb ọha oh, oh, maka ndị ndị ndị Baịbụl sị na ha ruo na Jericho ruo na Jericho n'anya si na ndị ahụ giant Nephilims they ran back si mba na ha agaghị eje but ọ nwere onye n'ime ha mmadụ ebuo a sị no we will go there but ha jere that place gbuo those people take over Jerusalem ọkwa ihe ha kwuru na Baịbụl ha maka ndị na-eje ụka ọ ihe ha kwuru nwanne out of chaos come order ọwụ mberede nyiri dike ndị Igbo si mberede nyiri dike mana ọwụ mberede ka eji ama dike nwanne ụwa abụrụ ebe nkịtị anyị hụ ndị nkịtị achọghị m onye nkịtị na akụkụ m onye ọbụla na-ebe akwa na complain I don't have Messi enwere m Messi Messi na-agba bọọlụ na Barcelona nna nwanne ihe ọbụla m fụrụ defitiri m m were datin na ya adị rụgharịa ya bịa defitiritere as long as not the same principle of law ka a na-efolo i will maximize it m ga-maximize enwere ihe na-atụ m egwu ihe m nidro mmadụ ihe achọrọ m ịmata atịrị sef i want to see it because ọ bụ na afụghị ya agaghị m eme replicate i want to see it so that i can replicate it achọrọ m ịfụ ya ka m mee ya replicate ọhụhụ something mee gị esi egbuo ha ga gịnị ka a na-egbu gị ata gị ịhụ mmadụ gbuo ha ka ha na ịbụghị mmadụ ka ịbụ ọmmanụ ka ịbụ eme eme gwara na eso okwu mba so onye nnachi gwa gị bụ na life go by ị ịpụọ na lin nna gị pụọ na lin sị na ha laikiri nwa bekee na-acha ọcha o nwere isi ogologo a na-akpa ya jizọs ọ na-eme mma holi holi dị ime nsọ ọ na-eme mma jizọs otere m mmanụ tere m jizọs otere m mmanụ tere m nwere ike ya nye m nye m si m gbagbuo ekwentị o towa na nwanne fire is dangerous fire destroys mana without fire gaghị esi nri no germs will ever die without fire enweghị ka germs ga-esi anwụ without fire never but fire is dangerous but only fire you can use to kill germs so that you can eat so ekwensu abụrụ ya ị na-esi nri n'ọkụ ị na-esi nri na gịnị ka iji esi nri ọkwa faya ka iji esi nri then what are you talking about ihe na-akọzikwa ọ na ọkụ ka iji esi nri then why are you afraid of fire if you cook with fire ụmụ ibe ebere m na-emere ndị Igbo ịma why because ha kwesịrị ịghọta na life of a development na anytime e irughara maximum you must come down igbo erugo maximum they descended so they want to ascend to overpower ọ dị ka anyanwụ gasịa anyanwụ gasịa sun life is not 5000 years ọ bụghị 2000 years ọ bụghị nwa bekee is 500 years life mgbe ndị igbo bidoro ndụ so ndị igbo efugo from ọwụwa anyanwụ gaa n'ọdịda anyanwụ now ha nọ na akpụrụ ha nọ underworld and this underworld you need direction to pass this underworld because there is no light underworld there is no light so now ndị igbo nọ underworld na navigate towards the east towards the rising sun ebe anyị na-eje na so navigation bụ ndị ọdịnala ji navigation towards the rising sun ọwụ na anyị ruo na the east now the light anyị ga-apụtakwa n'ọwụwa anyanwụ again anyị pụta n'ọwụwa anyanwụ we are ascending higher and higher and higher above ndị Igbo ji wee sị gị ịgba nkwụ o ebe ahụ ka etinyere ịgba nkwụ ahụ na-agụ na ọ bụrụ about marriage nkwụ ahụ ị na-afụ bụ higher above ọ ihe nkwụ ahụ pụtara ka o ji wee gị ndị o weta nkwụ ọ gba na nkwụ bụ higher above ọ bụ symbol of nkwụ ya ka ndị a na-ebugharị ya Jizọs na-abịa a na-achọ pam oye pam Sunday bikos ama na ihe a na-ekwu maka ya so ebe anyị na-eje na we anyị na-aga to wars underground there is no light underground dem nwere set of light but anyị ji touch anyị ji compass na navigate all those things a na-eme n'ụwa we don't care ihe anyị kere wo to lay this foundation ọ bụrụ na anyị lesi the foundation a then the light anyị ga-eru na na the east hapụ ndị a na-akọ akụkọ ha mara ihe a na-akọ nwanne don't implicate yourself because y'a ahụ mind they have no idea of what are talking about. ị gaghị ebe a na-akpụ ụzụ before before you can mold anything you must melt it it's as simple as abc so all level of development ka anọ is a level of development any level ị nọ that level is your standard ị ga-agafe ya later you must pass the level is must ọ a must because ọ bụ level ọsọkwa gị gaa here 200 million times life cycle but nwanne uh, you must because ọ oh, that is life ọwụ na enwere ọgba ihe ụwa agaghị enwe ọgba nje bụ na enweghị nje agaghị enwe ihe ụwa ọwụ na enwere ọgba nje agaghị enwe ihe ụwa ọwụ na enweghị ihe ụwa agaghị enwe ọgba nje so ọ na enweghị story of ọgbanje there will be nothing like ihe ụwa Ifu ya na so for you to have ihe ụwa ị ga-enwe the mythology the story of ogbanje so that ihe ụwa will be correspond because ihe ụwa bụ something real then ogbanje abụrụ something real but for you to have ihe ụwa e you must have ogbanje so ị ga-achọrịrị something na-eme exist n'ụwa compile as a story of ogbanje to complete the ihe ụwa otu aka ụwa dị ụka bụ ilu mana onye atụrụ ọmara onye akwa nabatakwa onye ka m na-agwa unu na ihe ahụ anyị kwesịrị ime na krismas a ga-eme three months from krismas of february ọ ebe ahụ ka a ga-give away some of this mythology ndị ga-eme a ga-agwa ha ihe ọ bụ mana ụmụazị ka a ya agwa ị gaghị agwa ụmụazị ụdị ihe ahụ ụmụazị agaghị aghọta ya mana a ga-eti ihe n'ilu otu ụmụazị gasị aghọta ya mana ilu nke ahụ ọ bụ bifo ọnya nwa ọ bụkwa mana at ndị agha ga-akọwa dị ilu at least a ga-agwagoro ha si ha na-ekwe the secret of this ilu so that ka ha mara ya bikos ọzụzụ ka ị na-azụ ụmụazị kịta na ọzụzụ ka ị na-achọzi anyị tigo gị asị onye nkụzi na ịbụzi onye nkụzi ị na-azụ ụmụazị ya azụ so ị na-efokwara ha dị ifo ị na-enyekwa ha instances of ihe na-eme n'ụwa gbasakwara ifo aha so ka iwe nwee ike ịkọmbine dị ifo na ihe na-emekwa practical so ka ha nwa na onwe ha uche ha na-adịkwa ya bikos ọ dị mind ka ị na-edevelop ihe mere anyị ji aga eri bụ na mind anyị adịghị developed bikos anyị rugo na the s end so ihe anyị na-achọkwa iruo na 9 ị ga-aga 10 10 ahụ bụ ibidokwe n'isi ọ multiplies ọwụzi iruo na 9 na-agwụ ibidokwe n'isi but ọwụzi multiply so anyị erugo n'isi we want to multiply so ndị ahụ na-achọghị multiply ha ga-anọkwa ebe a they will go back ịda na ndị new souls na-edevelop new soul jee ebe ahụ na-agbakwara ha pụọ ọ na ha so ndozi ọdịnala rịa ịda na ha so ndozi ọdịnala ria ọ na ha sokwe ndị nkịtị na-ebe akwa a na-achụgharị ha everywhere nwanne ọ bụghị nwa bekee niile nwere ego ọ bụghị nwa bekee niile siri ike ọ bụghị nwa bekee niile osupa pawa no ọkwa amerịka wụ world pawa mmadụ one na amerịka wụ world pawa mmadụ one amerịka ọsọ amerịka wụ white country nọ n'ụwa ọsọ amerịka wụ white country nọ n'ụwa ọsọ ha bụ ndị ọcha ndị europe nwere thousands of kọntrịs ihe bụ ndị ọcha ebe ka ha na ha na-emewe ọfụma mba so e chere na ọwụ e ndị ọcha niile na-emewe ọfụma echekwana hapụ ndị midia ihe a midia na-eme propaganda midia na-eme nna nwanne anọ n'ala bekee ndị ahụ ndị nkịta agụụ na anyụ ndị anya working machine ka ha workforce ịmakwa ihe wụ na mmadụ gara na kọmpanị ebe a na-arụ ọrụ asaịnarịa kọntrakt life kọntrakt na ị ga-awụ my slave ị ga-awụ onye ọrụ m ịma ihe ọ you will be under my salary for whatever and ever na nwe slave ka ihe a ị na-ekwu maka slave enwe slave ka datin mmadụ nọkọta na onye gị life contract na ị gara asa ahụ ya every morning five o'clock itete je rụọ ọrụ ya ọrụ ịrụsịa otinyere gị ego na save ya kwa ha enye gị otinye na save ntụrụ ọnwa gwụ wee kwụọ gị adọ ya akwụ gị tru bank ka bank wee nwee ike ị na-eyi the money wee na-eme bizines. onye ka ị na-agbara odibo ihe working machine so ndị mmadụ adịghịzi na-edisivu onwe ha ndị yahoo kọmpanị nwa bekee nwere kọmpanị anụnwa tinye ndị ọcha ebe a ka a na-arụrụ ha ọrụ that's why they secure the company with everything they have which is ammunition nwezi ihe ọzọ so onweghị ihe dịka this nonsense a na-ekwugheri white supremacy nka nka rubbish ebe a ka nọ here I'm here nwere ihe ọ bụ that is illusion fantasy na-enwere ihe ọ bụ ha jọsụ ọkwa egbe ka ha ji wee jide ndị nke ha egbe ka ha ji wee jide ndị be ha egbe egbe egbe nwa bekee ndị be ha dị loyal to them because of egbe ịmakwa how many police enwere ebe a enwere police enwere guardian enwere civil guardian enwere mosos squad squad moses e, ngụba ya oruchara 10 enwere military enwere air force enwere marine onye ka ha ndị a na-achọ iji eme gịnị eji eme gịnị ị na-agwa m na gị ka ndị be ha ga-eme ebe ị nwere ihe niile a ị nwere polisi nka nwee polisi nka nwee amị nka nwee amị nka nwee fọs nka kedụ ndị niile a niile a kedu ihe ndị be ha nwere ike ime ndị be ha we are force they were depressed ndị a na-commit suicide ebe ahụ these people na commit suicide every day because of this hard life etiri ha n'ime ọ maazi ihe ọ ga-emezi wonda ọpụta ọpara something so am cuckoo's clans am cuckoo clans white white supremacy nonsense ya depression na onye na nsogbu ọkwa depressive ka ọ dị onye a dị depress ọma ihe ọ ga-eme ọ dị frustration frustrated ọ na-achọsi something to console himself or herself ọkọrọ nonsense pụta n'iro na-ezuzugharị ndị be anyị sorokwenye ha na-akọ nonsense ha nna nwanne ihe anyị na-edere ka anyị ga-esi wee use our own information build all things ga-eme anyị proud so that ụmụazị anyị too as yes this is my father he did it ọhịa anyị nidere ọwụụ ata na facebook a na-akọ nonsens e ji wee mee nke na mmadụ kwuru datin mfụ ha datin na my page blọk aka m na-eme aka m na-eme clean up clean up na achọrọ m ka m reduce my facebook to 1000 at least ndị isi dị mma kpọọ bịa bụchisiere mmadụ fesbuk na-eposturu nọnsens everyday ọ bụghị ụta ka esi apụ ndụ nwanne echi ịpụ ndụ you have to work hard you have to suffer ị ga-ata ezigbo ahụfụ wee pụọ ndụ ndị igbo na-akpọ ya afụfụ afụfụ afụfụ bụ efu ihe efu afụfụ afụfụ bụ ihe efu ọ bụghị pens ihe efu afụfụ ọ from dat ihe ahụ ị na-afụ ọnya ka iji afụta ezigbo ihe a sị na ụtọ ka a tọbara atọta ihe dị mma anyị na igwe dị mma ụtọ ka a tọbara tọta ihe dị mma ah, native doctor nwanne onwe ihe dị ka native doctor na ala Igbo there is nothing called native doctor there is nothing called native doctor ndị mmadụ dị na-emebisi language so Vic Moore Eke enwere ihe dị ka native doctor ya ụwa ya fake this is fake language ọ naghị eme exist n'igbo igbo have dibia which is priest igbo have diala which is doctor enweghị ihe dịka native doctor e, if you want to learn magic go and learn magic je na-egwu wayo ya wayo nwere ihe dịka like that there is a priest psychologist ndị master goro energy e, a na master ya master ọ ga-eteki very long time to master this o nwere ike iteki more than 15 20 years to master dis things 10 years 6 years but na ndozi ọdịnala at least three years we make you a priest three years study after ịgụchagoro akwụkwọ niile a na-agụ agụ n'ụwa ịgụsịa ya we add three years a ga-enye gị three years training three years training to be a dibia then ị adịzie wit nke ahụ ịgụrụ agụ specialist three years specialist enye gị uru dibia dibia akwa priest ka a na-ekwu ọkwa ha native doctor according to you said priest then dialaw doctor ị ga-agụ e- human body ị ga-agụ biology you will master biology you master body human body you master the earth everything physics you master it physical biology you master it then you become diala enwere ihe dịka native doctor ya ahụ corrupt language amabasị nweta eji wee na-egwu ndị mmadụ wayo ovuo ejesi ebe ọsịpụtasị ahụ dibịa were ọkụkọ ka ị na-enu kọọ nke atụ a na-atụzugharị nakọrọ ndị mmadụ ego na-akọtụ nna nwanne onye na-agwọ ọrịa ọrịa ọrịa ori ya ọwụ the same food ọwụ food poison ọwụ diala onye na-agwọ mental illness anything about the spirit anything about the mind onye ahụ ka a na-akpọ priest which is dibia ha na-abụ dị iche one na-afụ maka body one na-afụ maka mind they are not the same but dibia yes because before dibia eruo dibia ọ ga-amastagodi that diala before ruo na dibia so dibia yes nwere ike ịgwọnwu body and the mind but diala can only gwọla only body not body and mind so priest know about body also know about the mind so onweghị a na-akpọ native doctor biko na dịz na aka ụdị akụkọ akụkọ ụmụazị corrupt language dozi ọdịnala abịago na ọbịago ihe anyị bịara ebe a bụ ka anyị dozie anyị igbo ka ọ dị mma ka anyị gbazie ndị be anyị olu ọnwụ na e nwere dị isi dibịa si azụ na webata ha chọrọ ịba uru ha bara onwe ha uru ọnwụ na-anya mgbọrọgwụ ọmụ eme ọbịa akụzierie diala ọzaba ala owepụ aka na dibịa na-aza diala den ọma na ọ na-agwụ o wetakwa eje na labụ nene ọgwụ ahụ ọ na-aṅụ ọ na-eweta enene ya ewere mikroskopu chekie ya ma ọ nwere jams ọ bụrụ na ọ nwere jams ewepụ jams nọ n'ime den mara kwantiti enidiri iji wee adị ya ka e ike inye ya mmadụ ka ọ nwụọ ghara inye nsogbu e nwere ndị mma nwere ọgwụ ọgwụ ọgwụ si ọgwụ ọgwụ ọgwụ igbo aṅụsịa ya mizration nwaanyị echenjie ịghọtago chenjie dị mizration ọ dị body ọ bụghị na dị ọgwụ adịghị mma na ọ bụ na ọ dị overdose inidiri ka imeshọ ya emeshọ so that ka ị mara na at least kwantiti ị na-enye onye ahụ ọwụ kwantiti o kwesịrị ịṅụ ka ọ ghara ịṅụ ọbadozu ọwụ na ọgwụ adịghị mma ka a na-ekwu but at least ka ị mara kwantiti the body need bikos ịṅụọ paracetamol ịtọ ọ ịnọ at the same time nwere ike kama ọ ga-agwụ ga-agwụ ogbuo ga-egbu kama ọ ga-agwụ agwụ gbuo ga egbu so ka mma na imeshọrọ ọgwụ emeshọ bifo ịṅụọ so ọwụ na ịbụ dibịa ị nwere mgbọrọgwụ nwanne anyị nwere study for diala then a professionalize them for their life. Oh, ọkwa na ịma about psychology ịma about mental ịma about mind programming ịma about mind solution sidekick ịmaster go those ones then we can go for dibia then anyị ga-agwa gị how these things work you were psychologist bara onwe gị uru ịnọdịkwa na-eme anya dibia ka ndị agụụ ya egbu gị die because ọkụkọ anụnwụ na-ata na time wee come enwezi ndị ga-ebutere ụlọ ọkụkọ enwezi ndị ga-ebutere ụlọ ewu agụ egbuo gị even pastọ sef very soon ndị pastọ onwezi onye ga-eje ebe ahụ because time is going ọ kaghị mma na iji kịta chọgba ego oji before chi ejie maka time will come onwe ozi onye ga-eje na nke dibia jee gbuo ụkọ onwezi onye ga-ewejere ha ewu ndị pastọ onwezi onye ewe because ndị dibia na next thing bụ na ha ga-agbaba na pastọ ọ bụ na ndị mmadụ abịaghazi na dibia na ha agbaba na pastọ bụrụ pastọ gwubekwa dise ngwayo ha na egwu so the best thing na-abụ ọ bụrụ na ịma anya disi spirit nwanne gaa na ndozi ọdịnala ka akụziere gị ihe dibịa then ka ị wụrụ a psychologist so people with mental illness ị ga-agwọ ha gwọ ha with anyị ga-enye gị certificate ị wee na-arụ ọrụ ebe ọ bụla ị bịa present your certificate anyị kpọta anyị customer we bring nwere dis people nwere dis mental psychological problem na-ekwu na ajọ mmụọ egbuo ha ajọ mmụọ egbuo ha ihe ahụ psychological problem anyị esendere gị ha ịga ga ịgwọ ha biko a na-agwọ ya agwọ you will cure them ọgwụkwanụ ndị dị ala anyị ndị nwere body diseases or, or menstruation problem or any kind of disease anyị esendere gị ha then you cure them ọ bara onye ukwu bara onye nta ndị Igbo akwụsị ime onye a onye onye onye mental problem na-enye nsogbu or psychological problem na-enye nsogbu anarị ego gbuorie ọkụkọ gbuorie egusi anaba na nwanne ihe ahụ jos mmadụ idisiv nwanne ya na ọ dịghị na mmanụ at least ọnwụ na anyị chọrọ solution for ndị be anyị let's find the solution ọnwụ na anyị chọrọ ka ndị be anyị ihe na diz this book ama na so many of them nwere psychological problem because of this eh, the situation of our land yes so I need a solution for this problem ọ bụghị jos ị na-akọ akụkọ ọ bụghị akụkọ ka I need a solution our people nwere mental problem ndị nọ na China ndị nọ na Malaysia ndị nọ na Europe nwanne onye ọ bụla ị aka n'ọnụ ọ ga-asị gị nwanne nwe ihe m na-eme na-aga aga ya pure truth onye ọ bụla ị kpara aka n'ọnụ ịkpọ ya na legos now the same story ịkpọ Abuja the same story ịkpọ America the same story ịkpọ Europe the same story so ihe a need solution ịghọtara that's why ha ji awụgharị ihe a na-awụgharị osi na chọọchị nke agbapụta ọgba na chọọchị nka osi na dibia nke apụta ọgba ike na-achọ sị nwanne nwere ezigbo dibia ịma a na-agba aka eje na-agba aka achị nwata ejere ọnụ ihe ahụ ọ na-ajụ that means e nwere ihe bụ n'isi na-enye nsogbu ọ bụrụ na enwe ihe ọ bụ n'isi ọ gaghị asị m enwe dibia ma ezigbo dibia ịma because onwe o jere before sị ga ezigbo dibia that means onwego na nke o jere ọwa ọkụ before ọ sị ga ezigbo dibia that means o nwere ndị o jere eje emeghị ya pọpị ịghọtago so ọka mma na anyị chọọ ịzọ ndị be anyị nwanne let ndị ndozi ọdịnala gaghị emenwe everything we cannot do it alone it's impossible anyị agaghị emenwe so but abụ na eke ọrụ eke but at least nwanne gị ụmụnne gị eziokwu thou shall know the truth the truth shall set you free ga abụrụ everything nwanne ga-awụ psychologist gbukwa ezigbo ozu ọ maka ndị na-eme meditation ịghọtago meditation dị gutin ọgọ mmụọ ọ dị gutin ịgọ mmụọ because meditation bụ ịgọ mmụọ ọ ihe ọ bụ ya ka atọ ntu chọọchị ịghọtara instead of ị na-akụziri mmadụ ka esi emediteti a na-akọrọ ya tuo ebe ahụ na jizọs na-abịa ọzọ nke ọ bịara bụ ji anya ọmana kama ga na-akụziri mmadụ how to manipulate the energy inside their body the god inside their body it's chose if you want to preach them you preach them based on teachings don't promise them what you don't know na promise ihe ihe na amahụ you so the best thing anyị ga-eme bụ found a solution for our people ndị nwere mental problem nwanne ihe mee ya accept ọ mental problem ka ị nwere ịghọta all psychological problem enweghị mmụọ na-enye gị nsogbu yes enwe mmụọ na-enye gị nsogbu mana ọ bụghị datin ị na-eche ka ọ psychological problem yes because psychological mental mental spirit ịghọtago so yes na enwe mmụọ na-enye gị nsogbu yes but ọ bụghị something somewhere no is within yourself because the body is your organ body gị ahụ organ ka ọ is an organ so all the same brain brain that brain ahụ for all organ go so light nọ n'ime all electric impulse go all electric impulse go yes so that thing na-emenụ something is wrong with the electric uh, this thing, uh, capacitor something is wrong yeah, of course yes a ga-eke onwe ya of course yes but onye ga-ake onwe ya somebody ma about mental program. You got that? so ọ bụrụ na that's why ịma na-ekwu ka eh, asọlvụ problem ndị mmadụ amaghị ewu problem solving ichere ije bụrụ ihe apịrị apịrị sị na ya bụ problem solving ichere maka ihe a na-agwa unu all solution for your problem ije bute ihe apịrị apị ya ọ sị anaghị egbu ọkụkọ ngwanụ gbuo na igbusi ọkụkọ mara ka things ga-eche change igbusie gị ọkụkọ let me know how things will change ọ igbusie gị ewu mara ma ihe na-eme gị ọka ya kwụsị ka igbusie dị ewu ka m mara ma ihe na-eme gị ọka ya akwụsị ihe na-eme ị gara ebe onwe ihe na-akwụsị oles ma agara to the place caused that mental problem kill ya then your problem goes away the same thing with the body onye na-enwe body pro disease ọ na-aga na nke fada ka ọ kpere ekpere ma na nke pastọ you are wasting your time ị na-ewesti ị ga na ebe ahụ the disease will kill you off ka ha ga so the best thing these two things m kwuru na all the major problem na Igbo this body diseases and mental disease these two things and all the important na ndozi ọdịnala Igbo this diala and dibia onwe ihe dịka native doctor biko native doctor anaghị eme exist nothing like native doctor there is only dibia and diala doctor with diala priest with dibia so anything ọbụla a na-eme wuruwuru is magic magic exist a na-eme ya eme a na-amụ ya amụ yes ịbịa otu a mmee aka otu a pin na-agasa gị n'ihu pin a na-agapụtasị all things magic Domingo Waski na-eme ya nwanne onye isi na-awa chọọ ya ọgwụ isi ọwụwa enwere ọgwụ Igbo na-akwụsị isi ọwụwa chọọ ya bọtụ enyere mmadụ ọgwụ direct without knowing the quantity enwere minimum quantity ekwesịrị add ọgwụ ọbụla nwere capacity because ọgwụ ọbụla bụ ingredients ọ ingredients ka ọ bụ so ọ bụrụ na ọ dị overdose ọ dị ka mmadụ ịtụtụrụ 20 cans of beer ṅụọ overdose overdose ka ọ bụ so ị ga-aṅụrịrị that one dị specific so ọ lesị ma ya ebido chebe uche otu a ọ bụrụ na ya pụọ ndụ ọkwa na ya ebido oche bụ uche being calculative nwanne that means eh, onweghị ihe anyị dị mma ya anyị wụ dogo olesi ma anyị echebere uche otu a that means anyị ebidogo to solve our problems onye ọbụla bụ onye Igbo kwesịrị ị na-eche uche be calculative ka ị solve all your problem anyị nwere problem nnukwu nke ukwuu so ihe anyị chọrọ solution to the problem number one ugodi bụ na and igbo adịghị mma because anyị pụrụ na line we are paying the price of pụrụ na line number two na ndị nwere psychological problem because of this problem ma ndị nwere body disease because of this problem they need the solution to their problems enweghị ebe a na-egbu ewu bute destiny enweghị ebe a na-egbu ọkụkọ bute destiny mental illness can be cured through a process body diseases can be cured through a practical processes nwanne magic there is no superpower in magic a na-abụ magic amụ a na-eme a na illusionist ka a na-akpọ ya you can deceive the eye at any time any moment that's why ifu asa mara mma ifuru agwa ya ifu asa mara mma ifuru agwa ya mba mgbe uruzio na ya dị ọgwa onye ọbụ mgbe ịnụọ dị asa kpọta na ya dị ọgwa gị onye ọgwụ mgbe aha ka ị ga-amasị ha agwa bụ mma nwaanyị o mgbe aha ka ị ga-agasị a na-asịzi agwa bụ nwaanyị kwere so ihe m na-achọ ịgwa ụnụ bụ na anya is don deceit don't use your eye to judge isi isi na anya ka ị ga-eji a judge you will be deceived isi na afọ ekwe ee eh, afọ n'anya ekwe pụta anya nke a na-ekwu practical ịfụnanya ọwụhụ nka ọ practical ka a na-ekwu maka ya ịfụnanya ekwe ihe omeni practical steps ọkwa ịfụ ya n'anya ha ah, na onye a mere moto ọghọ ngwere mba magic can do that O nweghị ngwere nọdụ ebe ahụ <laughs> ọ moto nọdụ ya mana ihe ị na-afụ bụ ngwere because ọ ike your eye is magnetism <laughs> so them can come onwere ka ga any time ọ bụ bụla achọrọ so ụmụ ibe a sị m na ọ ga-adịrị ụnụ na mma dịka m si wee kwuo onye ọbụla bụ onye ụka ntu wee kwuo na mbido maka ndị na-anọghọ mgbe ebidoro ihe a anyị na-achọ ka emechie mechie ihe akịta Romans chapter 1 verse 20 ọ sị gị na you can see God maka ndị Baịbụl na-agụ Baịbụl na-ajụ m ebe Chukwu nọ so go to your Bible go to Roman verse 1 chapter 1 verse 20 ị ga-afụ na ọ sị gị na there is God ebe that you can see it so ajụzụ na m ọmụmụ gị why ji ajụ so ụmụ ibe asị m na ọ ga-adịrị na mma na anyị nwebụ ndị ndozi ọdịnala Igbo ka ọ dịbakwanụ